ọlụ ndị ozi isi nke iri na asaa ma mgbe ha gabigasịrị na amfibolis na apolonia ha bịara tesalonaika ebe ụlọ nzukọ ndị juu dị pọl dịka ọ na-eme mgbe dum wee bakuru ha ogologo ụbọchị izu ike atọ ọ na-agwakwa ha okwu site n'ihe e deworo n'akwụkwọ nsọ na-emeghe ha na-echekwa n'iru ndị ahụ na kraịst aghaghị ịhụ ahụhụ na isi na ndị nwụrụ anwụ bilie na-egosikwa na Jizọs nke a onye mụ onwe m na-ekwusara unu ka o kwuru bụ Kraịst ahụ e wee mee ka ụfọdụ n'ime ha kwenye ha wee danyere Pọl na Silas ha na oke igwe mmadụ n'etiti ndị Grik ndị na-atụ egwu Chineke ọ dịghịkwa ndị inyom ole na ole n'ime ndị inyom ndị bụ ndị si danyere ha ma ndị Juu ebe ha na-ekwo ekworo ha kuru ajọ ndị ikom ụfọdụ n'ime ndị na-eguzo n'efu na ahịa ka ha soo ha ha wee kpọkọta igwe mmadụ mee ka obodo ahụ tụọ ụzọ ha wee bịakwasị ụlọ Jeson chọọ ụzọ ikwupụta ha n'iru ọra mmadụ ma mgbe ha na-achọtaghị ha ha dọkpụrụ Jeson na ụmụnna n'ime Kraịst ụfọdụ gaa n'iru ndị isi obodo na-eti mkpu sị ndị a bụ ndị buru elu ụwa dum mmadụ bi iru ha eruwokwa n'ebe a ndị jeson kpọbataworo ndị a niile na-emegidekwa iwu niile nke Siza ebe ha na-asị na eze dị iche bụ Jizọs ha wee mee ka obi lụọ igwe mmadụ ahụ na ndị isi obodo mmiri mgbe ha nụrụ ihe ndị a mgbe ha mesịrị ka Jason na ndị fọdụrụ nọ n'aka mbe ha wee rapụ ha ka ha laa ngwa ngwa ụmụnna n'ime Kraịst wee zipụ Pọl na Silas n'abalị ịgaru Beria mgbe ha ruru ebe ahụ ha baa n'ime ụlọ nzukọ nke ndị Juu ma ndị a ka ndị bi na Tesalonaika mma n'obi ebe ha were obi dị ọkụ niile n'arụ okwu ahụ nke ọma na-enyocha ihe niile edeworo n'akwụkwọ nsọ kwa ụbọchị ma ihe ndị a dị otu a ya mere ọtụtụ mmadụ n'ime ha kwere na Jizọs ọ dịghịkwa ole na ele n'etiti ndị inyom Grik ndị a na-asọpụrụ na n'etiti ndị ikom ma mgbe ndị Juu nke Tesalonaika na-ekwusakwa okwu Chineke na Beria ha bịakwara ebe ahụ na-akpali igwe mmadụ niile na-emekwa ka obi lụọ ha mmiri mgbe ahụ ụmụnna n'ime Kraịst wee zipụ Pọl ngwa ngwa ịga ruo oke osimiri ma Silas na Timoti nọgidere n'ebe ahụ ma ndị jụrụ Pọl kwuru ya ruo Atens mgbe ha natasịrị iwu inye silas na timoti ka ha bịakwute ya ọsọ ọsọ ka ike ghara ha wee laa ma mgbe pọl na-eche ha n'atens oke iwe na enwe mmụọ ya n'ime ya mgbe ọ hụrụ ka obodo ahụ jupụtara n'arụsị ya mere ọ na-agwa ndị juu na ndị na-atụ egwu chineke okwu n'ụlọ nzukọ ọ na-agwakwa ndị ọ na-ezute n'ọma ahịa okwu kwa ụbọchị ụfọdụ kwa n'ime ndị epikorian na ndị stoik bụ ndị na-ahụ amamihe n'anya wee zute ya ụfọdụ wee sị gịnị ka onye ekwukwu ha na-achọ ikwu ndị ọzọ na-asịkwa ọ dị ka onye na-ekwusa ndị mmụọ nke ala ọzọ n'ihi na ọ na-ezisa ozi ọma nke Jisọs na mbilite n'ọnwụ ya ha wee jide ya kuru ya jee n'iru Areopagos sị anyị pụrụ ịma ihe ozizi ọhụụ nke a bụ nke ị na-ekwu n'ihi na ị na-eweta na ntị anyị ihe ụfọdụ nke ala ọzọ ya mere anyị na-ezube ịma isi ihe ndị a ma ndị Atens niile na ndị ala ọzọ ndị nọ dịka ọbịa n'ebe ahụ enweghị ohere ime ihe ọzọ dị iche ma ọ bụ ikwu ma ọ bụ ịnụ ihe dịkarịrị ọhụụ Pọl wee guzo n'etiti Areopagos sị ndị ikom nke Atens n'ihe niile ahụwo m na unu na-asọpụrụ ndị mmụọ ụlọ nke ukwuu n'ihi na mgbe m na-agabiga na-ekirikwa ihe dị iche iche unu na-asọpụrụ wee hụ otu ebe ịchụ àjà nke edekwasịrị ihe a n'elu ya e nyere chi nke a na-amaghị ama ya mere ihe unu na-asọpụrụ na-amaghị ama nke a ka mụ onwe m na-ekwusara unu Chineke onye kere ụwa na ihe niile dị n'ime ya ebe ọ bụ onye nwe eluigwe na ala ya onwe ya adịghị ebi n'ụlọ nsọ eji aka wu ejighịkwa aka mmadụ jere ya ozi dịka o were ihe ọbụla dị ya mkpa ebe ya onwe ya na-enye mmadụ niile ndụ na ume na ihe niile o wee site n'otu onye kee mba niile n'otu n'otu nke mmadụ ka a biri n'elu ụwa niile mgbe ọ debesịrị oge ha akawụrụ aka na oke niile nke ebe obibi ha ka ha wee chọọ Chineke ma eleghị anya ha ga-asọ isi wee chọta ya ọ bụ ezie na ọ nọghị n'ebe dị anya na-arụ onye ọbụla n'ime anyị n'ihi na ọ bụ n'ime ya onwe ya ka anyị na-adị ndụ na-ejegharịkwa na-adịkwa dịka ụfọdụ ọbụna n'ime ndị nke unu ndị na-eme abụ kwuru si. n'ihi na anyị bụkwa ndị ọ mụrụ ya mere ebe anyị bụ ndị Chineke mụrụ o kwesịghị ka anyị na-eche na ihe a kpọrọ Chineke yiri ọlaedo ma ọ bụ ọlaọcha ma ọ bụ nkume ihe a pịrị apị site na nka na ihe dị n'obi mmadụ ya mere chineke lefuru oge niile nke amaghị ihe anya ma ugbu a ọ na-agwa mmadụ ka ha niile chegharịa n'ebe niile ebe ọ debeworo otu ụbọchị nke ọ ga-ekpe elu ụwa dum mmadụ bi ikpe n'ezi omume n'ime ya site n'aka otu nwoke ọ kara aka ọ nyekwara mmadụ niile ihe ha ga-eji kwere nke a ebe o mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ma mgbe ha nụrụ okwu banyere mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ ụfọdụ were ya mee ihe ọchị ma ndị ọzọ sịrị anyị ga-anụkwa olu gị banyere nke ọzọ otu a ka Pọl siri n'etiti ha pụọ ma ndị ikom ụfọdụ rapara n'arụ ya wee kwere na Jizọs n'etiti ha Dionisiọs onye Areopagos dịkwa na otu nwanyị aha ya bụ Damaris ha na ndị ọzọ